ụmụnne n'ime jizọs kraịst ka udo nke chineke nke kachasị udo niile dị elu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne unu nwoke obichukwu ebere eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist mishonari Association nke mba afrịka ụra gburugburu site na ngalaba nke naijiria Ọ bụkwazị n'ime Ụlọgweru nke dị n'ime Ịbàdàn na Ọyọ Steeti ka oziọma si eru unu nso n'oge ugbu a. Ka Chineke gọzie unu gọzibiga unu oke dịka o si ekwesị n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị. eme Anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ịtụgharị uche n'ime akwụkwọ nsọ. Anyị ga-eleba anya na ọma dịka matu dere. Oziọma matu isi nke iri na otu. isi nke iri na otu amaokwu nke iri abụọ na asatọ Matthew 11:28 oziọma dịka Matthew dere isi nke iri na otu amaokwu iri abụọ na asatọ ọsị bịakwute bịakwutenụ m unu niile ndị na-adọgbu onwe ha onwe unu n'ọlụ ndị ebokwara ibu dị arọ mụ onwe m ga-emekwa ka unu zuo oke ka Chineke gọzie okwu nke a n'ime anyị n'oge dị ugbu a nyekwana anyị ndụ na ngọzi pụrụ iche n'ime okwu a dịka o wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ihe isi okwu anyị bụ bịakwute jizọs bịakwute jizọs na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị matara na Na ọtụtụ ndị mmadụ na-akpọ oku akpọkwana oku enwee ọzịza dị anyị n'ihi na onye akpọrọ oku ọ maha ihe onye na-akpọ oku ji akpọrọ ya mana ọ na-akpọgo onye na-akpọ oku nwere ebumnobi o ji akpọ na mba oku ebumnobi ụfọdụ na-abụkwanị akpọ oku, o ike ọ bụrụ okwu ọjọọ ka ọ chọrọ ikwu ma ọ bụkwanye nke mara mma oke ọ bụkwanye okwu ka ọ chọrọ ozi ka ọ chọrọ izi ma ọ ike ọ bụrụ mba ka ọ chọrọ ịba ma ọ ike ọ bụrụ ndụmọdụ ma ọ bụ ihe dị anya n'ihi na ọkpọ oku nwere uche ọ chọrọ ikwupụta n'ọnụ na ụfọdụ ndị mmadụ na-akpọ oku nke ume mmapụ ma ọkpọ oku nke na-eme mmeduga obi mana ebe anyị gụpụtara taa bụ eziokwu nke chineke na-akpọ site na nwa ya bụ jizọs kraịst ile anya na ndị ndị ndị gara aga ma ọ bụ ndị ndị ochie buru amụma ọtụtụ n'ime ha kpọrọ oku ma oku ha na-akpọ bụ oku ha na-asị na Chineke na-akpọ mana ilezi anya ebe a anyị gụpụtara efu na Jizọs Kraịst bụ onye ji ọnụ ya were akpọ oku ọsị bịakwute m ọsịghị bịakwute nnụnụ n'ụlọ ụka ma ọ n'okpuru osisi nke a ma ọ bụ bịanụ n'okpuru ebe e tere mmanụ nke a maọbụ n'okpuru ebe a na-agbasa mmiri maọbụ n'okpuru ọkụ ọsị bịakwute nnu m nyanwa bụ chineke n'ihi na ọ gwara ha sị na onye ọbụla mgbe mgbe ọ na agba ha na ya lajebe nna ya ofu onye ụmụazị ya wee sị ya na ya aghọtaghị ha aghọtaghị ebe ọ na-aga ọ sị ya na ya alakwuru nna ha ọ sị onye bụ nna ya jizọs wee na-ajụ filip na gị na ha anọgo ọtụtụ mgbe a mana ịmataghị onye bụ nna ya na nyanwa ọ sị na nyanwa na nna ya bụ otu na onye ọbụla fụrụ nyanwa afụgo nna ya ọ bụrụ gịnị ome ka nna ya wee si okwu ọ na-akpọ bụ okwu nke ya bụ uru okwu nke na-eweta ndụ okwu nke na-eweta agamniru okwu nke na-eweta olileanya pụrụ iche okwu nke na-eweta ndụ nke ebighị ebi ọ sị bịakwute m ndị ọ na-akpọ oku a nọ n'ebe dị anya ndị ọ na-akpọ oku a nọ n'ọchịchịrị ndị ọ na-akpọ oku a nọ n'ime uche nke aka ha na ije ije n'ụzọ nke aka ha ndị a na-akpọ oku a bụ ndị kpafuru akpafu ndị a na-akpọ oku a bụ ndị na-amazighị ụzọ ndị a na-akpọ oku a bụ ndị ekeworo ọgbụ nke mmehie na ọgbụ nke ọnwụ na ọgbụ nke ịla n'iyi ọsị bịakwute m ndị amazi ụzọ ndị enwezi olileanya ndị enwezi ihe na-akasị ha obi amaghị m n'ụzọ nke ị nọ n'oge dugbu a gị nwanne nwoke na nwanne m nwaanyị gị na-ege ntị ụfọdụ ndị a na-akpọ oku abụkwọ ndị nọ na nyanya kemgbe ọgụ arọ gara aga na ndukwu arọ gara aga ha nọzi na agbụ nke mmehie N'ute ute nke ọya na nkwa nke mbibi wee na erize ngwụla wee na-atamuzi wee na-ebezi akwa wee na-ajụ olee mgbe chineke ga-echeta m olee mgbe afụfụ a ga-abịa n'isi njedebe olee mgbe ọhịa a ga-akwụsị olee mgbe ihe ndị niile ga-abịa n'isi njedebe ụfọdụ bụ ndị dịzi ndụ ma ndị nwụrụ anwụ ka ha mma ọ dị ndụ ọnwụ ka mma ụfọdụ bụzi ndị na-enwezi enyemaka enyi enye enye ha aka ndị ezinụlọ na-ekwu ha aka nne nna achụpụkwuo na ha ha bụrụzie ndị ekwentị ji merezi ngwaọrụ ma mara agọtizi ha na ihe nke ha enweghị ọsịsa nye ndị a bụ ndị jizọs na-akpọ oku n'oge dị ugbu a ọsị bịakwute unu ndị eboworo ibu dị arọ unu ndị ibu mmehie na-anyịgbu unu ndị ibu ya na-anyịgbu amaghị m gị ebe ị na-ege ntị n'oge dị ugbu a amaghị m ụdị ibu nke na-anyịgbu gị ibu nke enweghị ego ibu nke enweghị olileanya ibu nke adịghị n'otu n'ezinụlọ ibu nke ihe ụkọ ị na-akpata ọ na-ehipu ị na-agbanye mmiri ọ onye na-agbanye mmiri n'ime nkịta ọ na-ehifusi ndọgbu n'ọlụ gị niile bụ ihe efu site na ruo na-arọ onwezi ihe eji wee kiri ya si n'elu ihe mepụtara ị na-ajụzi onwe gị etu a ka nke gị esi dịrịzie gawa achọrọ m ime ka ị mata ọ gaghị esi etu a dịrị gawa n'ihi na taa chineke echetawo gị chineke ga-adọpụ agbụ nke mmehie ahụ chineke ehichapụ ihe ahụ gbachiri gị anya ka ị wee ụzọ iyi afụ ụzọ n'ụbọchị nke taa wee mata na onye ọbụla nke ekwensu kere agbụ sọsọ jizọs kraịst bụ onye pụrụ ịtọpụ ya anyị mmadụ apụghị ịtọpụ ya ndị iro gbara ya gburugburu sọsọ naanị aha jizọs kraịst ka ga-eji nwee mmeri n'ebe ha nọ a na-akwa gị emu na ịmụtaghị nwa na enweghị ike na ebughị nwoke ma ọ na-ebụkwa nwanyị. okwu ndị a niile ka chineke lechara anya wee na-agwa okwu n'ụbọchị nke taa wee sị gịnị bịakwutenụ m unu niile ndị na-adọgbu onwe ha n'ọlụ amaghị m ebe isi adọgbu onwe gị n'ọlụ ma gị nwa na onwe gị maara chineke na onwe ya maara karịa ka ị maara o wee sị gị bịakwute ebuwekwara gị ibu dị arọ ọ sị gị bịakwute ọ ibu nyanya ibu mkpagbu ibu nlelị ọ sị gị bịakwute na ya eme ka izuru ike onye nye ezumike n'ụbọchị nke taa ọ bụghị site n'aka mmadụ kama ọ bụ site n'obi ebere nke nyanwa n'ihi na Chineke anyị bụ onye obi ebere ọ ga-adọpụ gị n'agbụ nke mmehie ọ ga-atọpụ gị n'agbụ nke ezughị oke oge mee ka ịzụrụ ike n'ebe ị na-azụ ahịa n'ebe ị na-agụ akwụkwọ n'ebe ị na-amụ nwa na nkọcha niile nke akọchaghị n'arọ gara aga arọ nke a ga-ewetara gị mgbanwe arọ nke a ga-ewetara gị ngozi arọ nke a ga-ewetara gị ọganiru arọ nke a ga-ewetara gị ịmara chineke karịsịa mata na onye ọbụla enweghị ike ịzọpụta onwe ya gbakwuru jizọs ka onye ahụ wee zọpụta ya o nwere nwaanyị oruru ọbara nke akwụkwọ nsọ mere ka anyị mata sị na nwaanyị a onwego mkpagbu a na nsogbu a kemgbe ọtụtụ arọ gara aga mgbe nwaanyị a na jizọs na-eme mma agagharị o kpebie n'obi ya wee sị na ọ bụ na ya metụ naanị ọnụ uwe ya aka na-agabụ onye nwere onwe ya nwaanyị wee kpebie n'obi ya ụdị mkpebi a ka iyi enwe n'ụbọchị nke taa na etu ọ o si wee si na abawe nọọ jizọs ka ị amakụ jizọs ka ị ejidesi ike onweghị ihe ọbụla nke pụrụ ibibi gị onweghị ihe ọbụla nke ya pụrụ ikewagha n'ịfụnanya nke chineke mgbe ị kpebiri nke a ị ga-abụrụ onye azọpụtara azọpụta mana ị ga-eburu ụzọ nabata jizọs kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ọ bụrụ na n'ihi na ebe a bụ mmalite ebe a bụ ntọala nke ihe atọ mgbe ị mere nke a ị ga-afụ na nzọpụta ga-adịgo nso iwe kwụsị ikpere n'ala kpebie n'ime obi gị n'ihi ị anabata dị ka enweghị na nzọpụta gị ịkọsara mkpa gị na anwasị gị bịa si a na-ebiagwu n'ihi hapụgo ihe ndị a niile na-ebi gị aka na mgbe gara aga mana nkịta na-ebiagwo ka e bụrụ onye a ga-emere ebere onye mere emere gị ebere o akagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mkpagbu na akwụkwọ nke enweghị na akwụkwọ nke adịghị n'otu na akwụkwọ nke enweghị udo ọ ga-enye gị izu ike nke pụrụ iche arọ nke a ga-ewetara ya ngọzi pụrụ iche arọ nke a ga-ewetara gị ọganihu pụrụ iche arọ nke a ga-enye ya ezumike nke iyi eji wee baa wee na-asị ee na chineke bụ onye kwesịrị ntụkwasị obi kwesịrị gị oke ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị hụlata isi ka ekpere chineke onye nwe chineke nke pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị nke hụlatara isi o kpebie n'obi ha isogide wee ruo ọgwụgwụ ha abịawo dị ka esisi ha bịa onye nwe ka gbuo afa ha n'akwọ nke ọnwụ na akwụkwọ nke mkpagbu na ibu dị iche iche nke ekwentị beworo ha na nke mmehie beworo ha bụbụrụ ha nsogbu ya niile deba afa ha n'akwọ nke ndụ na akwụkwọ nke nye ha ezumike dị ka isi wee kwe na nkwa ka afa gị bụ ihe ebule ha gozi agozi n'ime ndụ ha n'aha Jizọs Kraịst bụ onye nwe emem gị onye mere nke a chineke anụgo ekpere gị ọ napụtawo gị jidesi ike n'okwukwe alakwana azụ na mba sosie ụzọ nke ike ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị n'arọ nke a wedịrị gawa n'aha jizọs kraịst onye nwe anyị mata na ozi a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị lif wod redio Ministry unu nwee akụkọ maọbụ ajụjụ na ịkparịta ụka ga-enweta m n'igwe okwu 08056719493 makwa na 08132900111 ka udo nke Chineke nke chasị udo nye dị n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị. amen